na ngwaogwe na na ibe agba mere m ebe 11 taata ihe a nọ ebe abụ nọ ihe eche ka ị nụ ibe na ekwu mana ịpụ ese na akwa abata ga ajọ ọga ebe ịghọta o nwere ebe ihe m gee ntị ka m kọwalụ gị ibe mere maka na anọ m ebe ahụ na-anụ ma na redio onye kọ elu onye akọ elu onye akọ elu mana o nwere onye ghọtara ibe mere anọgidere m ebe ahụ ọkụwa 11:30 ụmụ ya na-akpọ oke japan ọ na-akpọ m si m mụbịa n'otegova nọ na nke m na beligo almost 300,000 mụbịa ka m kwere ova na ọtatabizi ọ na-abịa na họteelụ m wee yi n'ilu were okwu nna m bụ bụrụ moto ọbụ m wee jebe mmadụ esoro m ụdị afọ ka m na olu 30 minutes egbe wee kpọtụ agba sekuriti nna bụ onye ọbụla agbaba ọsọ mfu ka onye ọbụla si agba ọsọ m ka mmadụ mara ibe m agbagbakwa m egbe ị na-aghọta mana mụ ma e, e, achọbeghị m ikwu okwu na fon dị n'iru nne na mụ ma n'ife na mbụ na-azọ nwoke ọgwụ azọrọ gị ego azọ gị e, na onye ọbụla nwere ọgwụ ya enwe iri ego maka na ife na mbụ mmadụ ụdị ahụ ka m wee mpụta ka mmadụ ibe na-eme pakpụrụ m ti na moto na mụ chọọ ịgba ọsọ m ga-agba ọsọ ma ma afụgo ndị a na-agbagbu wee sị kama ifere ya emodogwu ife ike mme maka na ọ bụrụ na mụ nọrụ ndị agha agbagbukwa agbagbu ori nne ọ dị whole people n'ebe ahụ lie down onwere onye birite ọtọ onwe onye kwụ ọtọ n'ibe niile abụ na-eme mana ọ bụrụ na achọ na afọrọ m ọ bụrụ ibe a ka anyị ekwu ibe ya ekwu ya akarịa onye abụọ anyị asị na ozugbo mbata ka m bọta nọọ ndị kidnapa ka m bụ mana ibe me nji wee soro ba wee jebe bụ ka afọ na aka m dị ọcha onwere onye nriri ego nri ego ịbịa gwute m mma enyekwa ahụ na m enwego ego ife m mere bụ ka m sevu odi so maka egbe ndị abalị kọbụ ma chen pọbụ ma nke e ji akwatu họteelụ ga-emarị nya bụ lọncha mana ibe dị n'ime bụ na ndị be a na-achọ bụ ndị me nwere ife akpọkwa aba ndị eke ya mana mee ya ekwubela ya bụ echi abịa bụ ka ịrata esi na mmụkwu o nwere site atụ ma a na-anọkwa ndị obi adịrọfa mma mana onwe onye nche ụgwọ onwe onye nri ego na onwe ife ndị a na-ekwu onye ụnyaahụ na nga na oyibo ọnwụ kwere ala ji nweta anọ m n'elu many have gone anọ m n'elu m many have gone many have gone ritakwa 20 n'elu m na ọ bụrụ ego m alọ ibe nche egwu ụnụ bụla onye ọ ego mmadụ ka m riri onwekwaghị mmejọrọ ya enweghị ndị ụgwọ maka ana m abụ ụfọdụ ose m nke nwa kpasị na ibeba ba ji ịkwụ wee pụ bụ mmadụ 50 ndị na bachọ ka ekiri ya ibe niile dị ebe a ka ewe ghọta na na-eme onye nke ọ mma ka e na onwere onye m ife onye pụọ ọkọ ọfụma a kankan maka kame la kare la kare ni ko ko na ame ye ko ko na ame ye ko Kena ye buna abu apa abu tadi epi tua ke ku. Ah mon a tu le yes ba on a tago. De do do. Yo na na na. Oh no. What's wrong with him? What's wrong with him? What's wrong with him? What's wrong with him? Akwa abata ngu, aye ngu. Nti arugo. Ebuge ga anwa na akwa aba anwa na ele biga mesa. Abata go na nwa yo no ga je. Anje ba mbala ba.